AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe ịrute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ woo dịrị gị nwanne m nwoke nwanne m nwaanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa na n'iru na ozi a dịka onye nwanyị nyere anyị ikike ịgbasa ozi ya rue mba dị iche iche na anyị asaa maọbụ n'oge awa anyị abịakwa anyị na-arịọ ka anyị nara amara n'aka onye nwaanyị onye nwanyị na-arịọ ka inye anyị ikikere mmụọ nke a ga-eji kwusa ozi gị nyekwa ike na mmụọ nke ndị na-anụ okwu a ga-eji nara ya ma mee ya nke ọma mere anyị ihe ndị a karịa ka anyị rịọ n'aha kraịst jizọs bụ onye nwanyị ya mere ndị enyi m n'oge awa anyị na-anabatakwa unu ọzọ n'ije ozi nke ụbọchị nke na-ekele jehova onye mere ka ọ dị mfe unu na-abịa anyị na-arịọ ka unu na-abịa unu ejide akwụkwọ nsọ unu n'ihe unu ga-ejidere ihe bụ okwu na ebe dị iche iche nke anyị ga-akpọghapụta na-achị n'ụlọ gị iwere okere gụọ ya ma mara ihe onye nwaanyị kwuru tinye echiche nke gị n'ụzọ nke ka maka inwe ike ghọta ya Isiokwu anyị taa bụ mmehie nke ndị nna anyị ha anyị maara na anyị n'ọgbọ nke a na o nwere ọgbọ ndị na-eburu anyị ụzọ ọgbọ ndị nna nna anyị ha ndị na-agalanụ mmehie nke ha mere n'oge nke ha mmehie ndị a bụ mmehie nke jehova kpọrọ asị kwuo okwu n'ihi ya ọ bụkwa n'otu ụzọ a taa ka onye nwaanyị na-adọkwa anyị aka na ntị n'ihi ọ bụrụ na onye nwaanyị adọghị anyị aka na ntị anyị ga-asị na onwe onye gwara anyị ma ebe ọ bụ na onye nwaanyị na-agwa anyị ọ ga-adị mma na anyị ga-anata ịdọ aka na ntị nke onye nwaanyị ya mere anyị na-ekwu okwu a nke sị na ndị bụ nna anyị ha ha mehiere anyị werela ihe ọgụgụ anyị n'akwụkwọ akwa lamentation n'isi nke ise na amaokwu nke a ebe a na-akpọ akọluchi anyị sị na ndị nna nna anyị a na ha meghere ugbu a ha adịghịkwa gị ma anyị onwe anyị na-aga n'iru na-anara ntaramahụhụ nke njehie mmehie nke ha onwe ha mere n'ime ọnọdụ dị otu a onye nwaanyị na-ata mmadụ ahụhụ ọ na-ata mmadụ afụfụ ma ọ bụrụ na ọ dọghị mmadụ aka na ntị lekwa ihe gaji imenụ lekwa ụzọ nke ị ga-eji ije n'ime ya o wee gara gị nke ọma lekwa ihe ị ga-eme inwe ike jee n'udo wee laa n'udo ma ọ bụrụ na mmadụ etupụ isi n'ime ọnọdụ na ntụziaka dị dị otu a ọ na-eji ije n'ike nke onwe ya abụ akwa na-agwa anyị na ndị nna nna anyị ha na ha mehiere na-egeghị chineke ntị na-agaghị ịdọ aka na ntị nke jehova ha enwee ike mee mmehie mmehie ndị a nke ha mere n'oge ndị gara aga gụnyere igbu mmadụ gụnyere akwamiko gụnyere ịnara mmadụ ihe n'ike gụnyere ịgwọ ọgwụ dị iche iche ikpere arụsị na ụdị dị iche iche ọ bụkwa ụdị mmehie ndị a ka anyị onwe anyị na-eme taa n'ezi na ụlọ onye nwe anyị ịdọ aka na ntị a ka ọ dọrọ n'oge gara aga ka ọ na-adọkwa anyị aka na ntị taa ka ụmụ anyị ha ndị ga-abịa ma ọ bụrụ na anyị anọsịa ghara ikwu ụdị okwu a nke onye akwa na-ekwu ebe a na mmehie nke ndị nna nna anyị ha n'ihi agaghị ntị na-edo aka na ntị nke jehova na ha onwe ha adịghị kwa ha onwe ha alawo ha nwugo ma anyị onwe anyị taa na-ata ahụhụ njehie ndị a niile dị iche iche igbu mmadụ n'amaokwu nke iche iche dị na-aba ụba na ala dị iche iche rue ọbụna taa n'ihi egeghị ntị n'ihi anụghị ịdọ aka na ntị nke jehova n'ihi enweghị ịhụnanya n'ihi enweghị ọmịiko n'ihi enweghị inye aka onye nwe anyị gaa n'iru na-adọ anyị aka na ntị anyị agaghị asịkwa na ọ bụ ndị nna nna anyị a ugbu a onye nwe anyị na-adọ anyị aka na ntị anyị legharịa anya n'obodo anyị dị iche iche anyị ga-ahụta ihe ndị na-emenụ anyị na-ahụta anyị gbakwuru ikpere arụsị na ụdị dị iche iche nke na-abawakwa ụba n'etiti ụmụ okorobịa ndị ga-asị mba na ndị nna nna anyị a mere ihe ndị a jehova kpọrọ ha asị jehova kpọrọ ọnụ ndị a na amara ndị a asị anyị ga-agbaba n'ime jehova kama ugbu a ha na-eji aka ha na-abanyesi ike n'ime ya na-asị na jehova adịghị ma ọ bụ na jehova adịghị ahụ ha ma jehova adịghị ezonarị onwe ya anyị onwe anyị na-achọzi udo anyị enweghị udo anyị na-achọ ebe anyị ga-agbaba ka anyị nwee ike nwee ọṅụ ihe ndị a dịkwaghị anyị enwekwaghị mbara ebe anyị ga-etegharị egwu ọṅụ nye jehova ndị bụ ndị anyị nwere ike ịsị na ha bụ oru anyị ha ewerela ọnọdụ nke ịbụ isi anyị onwe anyị bụrụzie oru n'ime ha bụkwa ihe nke anyị gụtara nke mere n'oge dị gara aga mgbe israel rapụrụ ịtụ egwu jehova na a dọrọ na ha n'agha ha wee bụrụ oru nye ndị ha na-ekwesịghị ịbụ oru ihe ndị a ka anyị na-ahụkwa taa okwu onye nwaanyị n'oge ndị gara aga ka dịkwa ndụ rue taa onye nwaanyị chọrọ ka ụmụ okorobịa anyị nwee ike nọrọ dịka ndị ọgaranya ndị mara n'ihe ndị na-atụkwasị jehova obi ndị nwere olileanya na jehova ga-eme ka ihe dị mma ma ihe ndị a niile nke a chọrọ n'etiti anyị adịghị ozi ya nke eziri n'oge gara aga ka anyị na-ezi achịcha n'ihi na nsogbu dị anyị lee anya n'akwụkwọ azaya onye amụma amaokwu isi nke iri ise na asatọ na amaokwu nke mbụ ka azaya ka onye amụma nke jehova kpọrọ mkpu n'oke olu wee nyekwa ntụziaka taa na anyị onwe anyị dịka ndị ozi ndị fọdụrụnụ ndị na-abịakwa na anyị pụrụ ịga n'iru tie mkpu n'oke olu gịnị bụ ihe anyị na-etiri mkpu n'oke olu ọ bụ n'ihi mmehie o nweghị ihe ọzọ nke na-ajọ jehova njọ n'obi na ọtụtụ ndị mmadụ na-ajụ gịnị ka ha ga-eme jehova wee sị na ha na-aza na-aga achụ aja dị iche iche ka e wee mara na nke a na-eme ma ọ bụ nke ọzọ a ga-esi nri nye ihe ndị a nke na-ezu oke ọ bụ ihe ndị anyị na-ahụ taa jehova sị na ya adịghị enwe ọṅụ nke zuru oke ma ọ bụ afọ ojuju na nchụrụmàja ndị a dị iche iche nke a na-achụ n'ihi na ozi nke kwesịrị ntụkwasị obi ozi nke eziokwu ozi nke nsọpụta ozi nke ọṅụ ozi nke nwere onwe adịghị na nchụrụmaja ndị ya dị iche iche ọ bụrụ na anyị ga-ege ntị na iti mkpu nke ndị ozi nke onye nwanyị anyị iti mkpu nke jehova anyị ga-abụ ndị ga-alọghachite azụ mee ihe onye nwanyị anyị kpere n'ikpe na n'ezi ome ga-abụ mgbe ọ ga-abịa ọ gaghị ahụta anyị dịka ndị na-edebeghị iwu nke onye nwanyị anyị ndị na-aṅa ntị n'ozi nke onye nwanyị anyị n'ihi na ọ bụ n'ịṅa ntị ka anyị ga-eji enweta nsọpụta ya mere ka anyị na-abịa na njedebe n'oge a anyị na-arịọsi mmadụ ike ka etie mkpu a ka a na-eti ya ka onye ọbụla na ya tinye ya n'obi ya nwee ike sọ ngọngọ na ihe ndị na-ezughị oke ma mee nke jehova chọrọ ka anyị na-eme nke a arịọkwa m ka onye nwe anyị onye nwere obi ebere nabata anyị mgbe ọbụla anyị na-arịọ ya mgbe ọbụla anyị kọtara na anyị ejeghị uwo n'ihi na onye nwaanyị bara ụba na ebere ọ ga-anabata anyị ka ngọzi nke onye nwaanyị bara anyị ụba anyị na-ekpe ekpere ka ịdị ike nke onye nwe anyị ime ka anyị bụrụ ndị kwesịrị ntụkwasị obi ime ka anyị bụrụ ndị na-aṅa ntị n'okwu jehova ime ka anyị bụrụ ndị na-asọpụrụ jehova ka ọ dị n'ime anyị ka anyị mara n'ezie na ndụ a ka anyị bi n'ọbụ onyinye nke jehova nyere anyị na emesịa na anyị ga-agụzi ka anyị si jee ozi onye nwaanyị anyị nara ekele n'isi anyị niile n'aha jizọs kraịst bụ onye nwe anyị amen mmehie bụ ihe chineke kpọrọ asị ma na-arịọ onye ọma na-ege ntị ka anyị gbalịa kpọọ mmehie asị mee ihe chineke nyere n'iwu ya ka anyị mee onye okenye chukwuemeka ngọzi aja imela na ndụmọdụ nke inyere anyị anyị na-arịọ ka mara chineke ngọzi ya bara gị na ezinụlọ gị ụba n'aha jizọs amen n'ọnụ nwayọ mgbe ndị ọbụ abụ ga-ewetara anyị abụ nke pụrụ iche unu emeela ndị adventist technical secondary school ates ọhafia na abụ ọma nke unu nyere anyị n'ụbọchị taa anyị na-arịọ ka chineke nyere anyị aka ka anyị wee nwee obi nke ruru ala ka leze ya bụrụ nke anyị n'ọnwayọ onye mgbasa ozi ga-ewetara anyị ọma. ihe dịrị gị na mma gị onye ọma na-ege m ntị chineke gọzie gị ka mara ya bakwara gị ụba ekele dịrị onye nwe anyị n'ihi ndụ anyị ka fọkwara ka anyị kpee ekpere nna anyị nke eluigwe onye dị nsọ onye hụrụ anyị n'anya imeela n'ihi ndụ na ahụike nke ị nyere anyị n'oge nke a gbaghara anyị adịghị ike adịghị ọcha na agazi agazi anyị niile nọnyere anyị ọka nke ugbu anyị na-aga ịnụ okwu gị nye anyị nghọta mee ka anyị bie ndụ nke dị nsọ n'aha jizọs amen anyị ga-ewere ihe ọgụ nke akwụkwọ nsọ n'oge a site n'akwụkwọ jọn isi iri na asaa amaokwu nke iri na asaa akwụkwọ jọn isi iri na asaa amaokwu nke iri na asaa were eziokwu doo ha nsọ okwu gị bụ eziokwu were eziokwu doo ha nsọ okwu gị bụ eziokwu isiokwu anyị n'oge nke a bụ ịdị iche na ịdị nsọ ịdị iche na ịdị nsọ dịka ụmụ chineke maọbụ dịka nwa chineke chineke kere anyị n'ịdị nsọ na n'izu oke ọ bụ mmehie nke batara site n'ịnụpụ isi n'okwu chineke rie mkpụrụ osisi erila mkpụrụ osisi bụ ihe doro anyị n'ọnọdụ dị otu a mmehie nke mbụ batara n'ime ụwa bụ iri mkpụrụ osisi ahụ nke chineke si erila ọ bụ eziokwu na site na ya ihe ndị ọzọ wee na-aba ụba igbu mmadụ n'ịkwa iko n'izu ohi n'ife ife arụsị ihe ndị a niile wee na-amụba ihe ndị a dị n'ike n'ụbọchị anyị taa karịa ka ọ dị n'oge ochie mana dịka ebe anyị si were ihe ọgụ nke akwụkwọ nsọ mgbe jizọs bịara n'ụwa bịa jechaa ozi zie ndị mmadụ n'ime afọ atọ na ọnwa isii ihe bụ ịtụ egwu chineke ihe bụ nkọwa nke akwụkwọ nsọ ebe a anyị gụrụ n'akwụkwọ nsọ bụ ekpere ka jizọs kpere nye anyị o kpere ya nye ndị na-eso ụzọ ya ndị ahụ ọ hapụrụ n'ụwa lawa ọ bụrụ anyị gụchaa ekpere a ege hụ na o kpebara mụ na gị n'ekpere n'ihi ọ sị ana m ekpe nye ndị gị abịa n'ịmara m site n'ozi ọma ha Pita na Jọn na Jems na ndị ọzọ gbasara ozi a ndị kweere gbasaa ndị kweere gbasaa dịka anyị kwenyere nke ọma ihe eruola puku afọ abụọ Jizọs bịara nwụọ ọnwụ laa n'eluigwe otu ahụ ka esi na-ezi ozi ọma doo ha nsọ were eziokwu doo ha nsọ gịnị bụ eziokwu a okwu Chineke n'ihi na akwụkwọ Jọn ebe anyị ji n'aka isi asatọ amaokwu nke iri atọ na abụọ Jọn isi asatọ amaokwu nke iri atọ na abụọ sị unu ga-amarakwa eziokwu eziokwu ahụ ga-emekwa ka unu pụọ n'oru unu ga-amarakwa eziokwu eziokwu ahụ ga-eme ka unu pụọ n'oru ya sị doo ha nsọ site n'eziokwu gịnị bụ eziokwu na ọ dị ihe ndị chineke derela n'akwụkwọ nsọ si anyị mee ọ dị ihe ndị chineke derela n'akwụkwọ nsọ si anyị emela ihe ndị ahụ si anyị emela anyị ekwesịghị ime ya ọ bụrụ na anyị chọrọ ibi ndụ dị nsọ dị ka chineke chọrọ ọ bụrụ na anyị chọrọ ibi ndụ ezi omume ọ bụrụ na anyị chọrọ inwe ọganihu na ndụ ebighị ebi nke dị n'ime jizọs onye bịarala nwuchitere anyị ọnwụ n'ime mmehie ọ dịghị iche, ọ dịghị ikpe oke ọdọ dị n'ime ụwa a na-abụghị site n'okwu ọnụ nke chineke nke dị n'ime akwụkwọ nsọ nke dabere na ige ya ntị ma ọ bụ ịnụpụrụ ya isi n'agbanyeghị ogugo gị n'ime ndụ a n'agbanyeghị ihe a kpọrọ gị n'ime ndụ a n'agbanyeghị ihe ndị mmadụ nwere ike ilega anya ịbụ n'ime ndụ a ọ dị otu ihe abụọ dị n'ihu gị ihe abụọ ahụ bụ iwere eziokwu okwu chineke bie ndụ dị ka okwu chineke si wee dị ma ọ bụ ịnụpụrụ okwu chineke isi ị nwere ike iche na ị na-ege okwu chineke ntị ịhazi okwu chineke n'ụzọ nke mmadụ iwere ya ime otu ọ ga-atọ mmadụ ụtọ ma ọ bụ egburu gbunyere uru egburu gbunyere ọkpụkpụ n'okwu chineke ọ dịghị otu ahụ okwu chineke na-edo nsọ okwu chineke nke na-eduba na nzọpụta bụ ịrịọ nghọta nke okwu chineke site n'ike nke mmụọ nsọ ịdị ibi ndụ dịka o si wee dị n'ihi ya ka o ji dị mkpa n'oge nke a dịka anyị na-anụ okwu ndị a anyị kwesịrị ịbụ ndị dị iche anyị kwesịrị ịbụ ndị pụrụ iche site na gịnị n'okwu chineke chineke si anyị ekperela arụsị arụsị abụghị naanị mgbe mmadụ gara agaga wefute ihe akpụrụ akpụ kpọọ isi ala nye enwere arụsị nke dị n'obi arụsị dị n'obi ka ike karịa arụsị nke a na-ahụ anya n'ihi arụsị ahụ anaghị ahụ anya dị n'obi bụ ihe ị kwenyere n'agbanyekwa ihe a na-ezi n'ụlọ nzukọ ikwenyere na ikwenyere na ọ dị ndị na-aga ụlọ nzukọ taa ka ha gara nụ ọ bụghị na ha na-aga ige ntị n'okwu Chineke inwe mgbanwe ọ bụ ka ha chọpụta onwe ha n'etiti igwe mmadụ ọ bụghị ya nzukọ anyị gara ofufe anyị gara fee Chineke bụ nke dabere na ige ntị n'okwu ya mgbe ahụ anyị nụrụ okwu ya ya dị ihe ya na ndụ anyị na-adịghị dịka okwu chineke si dị anyị ewezuga ya bie dịka ndụ okwu chineke si wee dị ọ bụ ya bụ mgbe anyị na-adụ ndụ nke ọ bụ ya bụ mgbe anyị na-adị ndụ nke edoro nsọ ọ bụ ya bụ mgbe anyị na-adị ndụ nke eziokwu ahụ ịdị nsọ dịrị anyị niile ka anyị kpee ekpere imeela nna anyị nke eluigwe n'ihi ikwesịrị ntụkwasị obi ịchọrọ ka anyị wee dị nsọ gị wee wepụtara anyị okwu gị ọ bụrụ naanị nke edere ede jizọs wee bịa bie ya dị ka ndụ si wee dị kwee ka anyị gbasoo ya ma ga-ekwe ya ntị n'aha jizọs bụ onye nwe anyị imeela onye mgbasa ozi chukwu na-enye arụkwe imeela n'oziọma nke nyere anyị taa anyị na-asị ka ụmụ nke pụrụ n'ime gị ka chineke gọzie gị karịa nke ọ gọziri gị na mbụ gị na ezinụlọ gị ndị missionaries of aba unu emeela na ọma nke unu nyere anyị taa anyị na-asị ka chineke gbaa unu ume nọnyere unu n'ihe ọbụla nke unu na-eme n'ime ụwa unu nọ n'ime ya ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị ma ọ bụ na ị na-achọ onye gị na ya ga-amụ akwụkwọ nsọ gbalịa rutene anyị nso n'ụzọ dị otu a 07063637224 ọ bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị onye ọma na-ege ntị mara na ị nwere ike ige ozizioma nke taa na www.awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekụta itinye asụsụ Igbo chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enweta bụ ihe dị mma ọ ka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa mbe woo